ụmụnne n'ime chineke udo nke chineke nkachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwaanyị eme abụ m eziwanụ na nwoke obichukwu tona eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbagburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ologo eru nke dị n'obodo na yo steeti ka ọma si eru nso n'ogodo ugbu a ọzọkwa ka chineke were ebere na afọma ya na anyị ngozi pụrụ iche n'ụbọchị nkịta ụkara anyị amara ya ka anyị nwee ihe nketa nke pụrụ iche dị kwesịrị ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'ihu n'ụbọchị nketa iji wee legharị anya na nkwa ihe mmụọ nsọ ji eji gozi anyị n'ụbọchị nketa site n'ịgụ akwụkwọ dịka ozi pọl degara ndị kolosi isi nke mbụ amaokwu nke iri na abụọ ndị kolosi isi nke mbụ amaokwu nke iri na abụọ na-ekele nna anyị onye mere ka anyị ruo iketa oke anyị n'ihi nketa ndị nsọ n'ihe ndị n'aka nke mbụ amaokwu nke ise amaokwu nke iri na asatọ ndị tesalonaika nke mbụ isi nke ise amaokwu nke iri na asatọ ọsị na-ekelenụ na-ekelenụ ekele n'ihe niile ọbụla n'ihi nke a bụ ihe chineke na-achọ n'ihi nke a bụ ihe chineke na-achọ n'ime kraịst jizọs n'ebe ọnụ nọ ka amara na udo nke chineke na ngọta ya bara anyị ụba ọbụla dị ka a na-atụgharị uche n'okwu nke a n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme n'ịga n'iru ihe anyị ga-eji wee mee ihe isiokwu anyị ga-abụ nye ekele agba nke abụọ nye ya ekele agba nke bụọ na ịga n'iru dịka anyị si nwee mee n'ụbọchị nke gara aga anyị lebara anya mkpa ọ dị iji wee nye nna anyị bụ chineke ekele na ka anyị si kọpụta mgbe gara aga chineke bụ nna anyị ọbụla dị na nna anyị ka ọ bụ na-ekere anyị n'ụwa nna anyị ka ọ bụkwanye na-agbapụtara anyị na mmehie ọ bụrụ anyị ihe iji ụgwọ na ọbụna anyị ekeleghị chineke ekele na ihe ndị a niile nke o mere anyị na ngọzi a niile nke ọkwụkwasịrị anyị na mara a niile nke ọkwụkwasị ebe anyị nọ na ndọpụta niile nke ọ dọpụtara anyị n'aka ekwensu n'aka mbibi n'aka ọchịchịrị mata na anyị ji chineke ụgwọ ụgwọ gịnị ụgwọ ekele ka anyị fụ mkpa ọ dị iji wee na-enye ya ekele n'ụtụtụ n'ehihie n'abalị na mgbe niile onye dere na abọmadịrịsị n'oge niile ka anyị ji na Chineke ekele mgbe ọbụla ka otuto ya ga-adị n'ọnụ m otuto Chineke ọ dị n'ọnụ mgbe niile otuto Chineke dị n'ọnụ mgbe niile ị gaghị enwe efe nta m ị gaghị enwefe kọcha mmadụ ibe gị ị gaghị enwefe ile anya gburugburu n'ụjọ n'ihi na ịmata na onye ahụ gị na-eso dị ike pụrụ iche na ileba anya ma ilegharị anya o kwesịrị na anyị na-enye Chineke ekele n'ihi na ọ na-agọzi anyị nye anyị pụrụ iche ọ na-agọzi ọ bụ ọrụ aka anyị ọ na-agọzi ọpụ anyị na mbata anyị ọ na agozi ụmụ anyị ebe ha na-agụ akwụkwọ na-enye ha ngọta na amamihe nke pụrụ iche ọbụla dị na ha na-enwe amamihe na ngọta pụrụ iche karịsịa ndị mba ọzọ ọ bụ na ile anya n'ụwa dum ma legharị anya dị ka a na-enye na ka ndị nta akụkọ na iwe a na-enyegasị ihe akụ dị iche iche efe na ụmụ nke ndị nke kraịst na-adị elu na-enwe mwuli elu na ihe karịsịrị dịka ya ndị ụmụ nke ekwensu na ụmụ nke ọchịchịrị chineke na gosipụ ụmụ anyị oke karịsịa ihe ndị anyị na-ebu ihe kwesịrị iji wee nye chineke ekele ọbụna dị na anyị na-enwe arụ ike site na ụbọchị ruo n'ụbọchị site n'izu wee ruo n'izu site n'ọnwa wee ruo n'ọnwa site n'arọ wee ruo n'arọ ihe a bụ ihe kwesịrị iji wee na-enye chineke ekele ọbụna dị na chineke na-agọzi ebe anyị na-azụ ahịa ma ebe anyị na-alụ ọrụ ma ebe anyị na-agụ akwụkwọ wee were aka wee na-ebuli anyị elu n'ihi na mbuli elu na-esi n'aka chineke were abịa ọ naghị esi n'aka mmadụ abịa ọ bụ dị na mmadụ egodoghị rekomendeshọn ma rekomendị onye ahụ ka e welie onye ahụ elu ọ bụ site na amara chineke ọ bụ site n'obi ebere chineke ọ bụ site n'iru ọma nke chineke nke onye ahụ nwere n'ebe chineke nọ matani na ihe ndị a niile site n'aka chineke were abịa ọ dị mma ka iwe na-enye chineke ekele n'oge niile n'ihi na o kwesịrị na-ekele asị na-ekele dike na nke o mere eme ike adịghị ime ọzọ na-ekelenụ chineke na ndọpụta nke ọ dọpụtara anyị n'aka mbibi aka ọnwụ n'aka mfu n'aka atụmatụ niile nke ekwensu na atụmatụ n'ihi na ekwensu achọghị ka anyị nwee udo ekwensu achọghị ka anyị na mmadụ ibe anyị biri n'udo ajọ onye ahụ achọkwa anyị ka anyị na-ahụ ihe nke chineke ọ anyị ka anyị na-eje wee nabata n'udo na ọnwụ ma n'ihe niile ndị a akwụkwọ nsọ dịka Paul si ndị Corinthians ọ na-akọwatara sị ka ekele dịrị Chineke onye nyere anyị mmeri n'ime Kraịst Jizọs efu na mmeri niile nke mmadụ na-enwe n'ebe niile bụ site na Jizọs Kraịst Chineke bụ onye na-emeda n'ihi na Jizọs Kraịst enyewo anyị mmeri n'obe nke Kalvarị o tijirigodo nke ọnwụ tijie nke ili wee jụọ ha ọnwụ ole ebe ike ili ole ebe ike ihe ndị a niile mmeri ọbụla nke ị na-enwe n'ụzọ niile mata na mmeri a si n'aka kraịst were abịa n'ihi na obe nke abalị ka o kwụsị gịnị na ọgwụsiwo ọgwụsiwo bụ nya ya ọgwụsiwo bụ enwe ike enweghị ego oguzobu ike ajọ mmụọ niile oguzobu ike nke mkpagbu na nke adịghị n'otu na nke ihe mgbakasị ahụ na nke ebili mmiri dị n'ebe dị iche iche na nke alụkpọrọ nke tọgbọrọ n'efu n'ihe ndị a niile jizọs kraịst enyewe anyị mmeri pụrụ iche n'ihi mmeri a niile o wee bụrụ anyị ihe ọṅụ iji wee na-ekele chineke ekele pụrụ iche onye gụrụ egwu wee sị na chineke ekele na-enyenu chineke ezi ekele na-enyenu ekele n'ihi na o megheworo anyị ụzọ ka anyị bata anyị ụzọ ka anyị bata n'eluigwe omeghe anyị ụzọ o megheworo anyị ụzọ o megheworo ụzọ ka anyị bata nke a bụ ekele nke kachasị ekele niile gịnị na-enyenụ chineke ezi ekele n'ihi na o megheworo anyị ụzọ o megheworo anyị ụzọ mgbapụ o megheworo anyị ụzọ nke eluigwe ka anyị bata n'ụzọ nke eluigwe ịbatagwo n'ụzọ nke ị nabatawo jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na imebeghị nke a ugbu a bụ ohere nke dịrị gịnị iji wee bata na nke kraịst iji wee bata na alaeze nke eluigwe iji wee bata na ebe nke chineke kwadoro ndị ya n'ihi mgbe ị e bụrụ onye nke kraịst na mgbe ị bata n'ogige nke a ka ị ga-afụ mkpa ọ dị iji wee na-ebi n'ime ekele wee na-enye chineke ekele n'ihi na mgbe nke a gasịrị mgbe a e bịara n'eluigwe naanị ekele ka chineke na-eri naanị ekele ka ndị mozi na ndị nke gbara ọsọ mbụ na ndị amụma iche iche na ndị senti niile na-iche iche iche ga na-abụ abụ otuto na-abụ ekele na-enye chineke n'ihi gịnị n'ihi na mgbe a gbasara ọsọ niile n'ihi na o nyere anyị mmeri ị nabatara kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ugbu a bụ oge dịrị gịnị ugbu a bụ oge anara mmadụ nke ọma hulata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a ka anyị kelee chineke ka anyị kpere chineke kwetaba afa gị na akwụkwọ nke ndụ chineke nke pụrụ ihe niile onye nsọ onye dị ebere lee ndị origi ndị ndị hulatara isi ekele ka anyị ji bịa n'ihi na ọ masịrị gị iji wee kpọọ oku n'oge dị ugbu a kabie afa na n'akwụkwọ nke ọnwụ debe afa na n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze nke gị ka mgbe ikpeazụ ka anyị chabụ ndị ezukọ wetagharị egwu ọnwụ wee na-eti na n'ogige nke eluigwe dị kwesịrị ekwesị na jizọs kraịst bụ onye nwaanyị eme ekele dịrị chineke n'ihi n'imewo nke a gị onye ndị nke mere nke a ekele ụnụ n'ihi na chineke debawa na n'akwụ nke ndụ ọ ka bụkwa na afọ n'akwụ nke ọnwụ a ebi n'ime ekele nke a na-ebi n'ime nghọta nke a ruo mgbe chineke ga-akpọrọ ọnụ na-esi jizọs kraịst onye nwanyị eme mata anyị n'okwu a na-abịara n'ụsite n'ụlọ ọrụ ndị Life Word Redemption ọ nwere chọọ akụkọ mgbaama ma ọ na-enwekwanye ma ọ chọọ ndụmọdụ ma ajụjụ dị iche ga-enweta n'igwe okwu 08056719493 mbụkana 081 329 1 ka udo nke chineke kasị udo na-edere site n'ebe dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen